Igbo ndị ọma na-ege ntị na-asala chi ihe chere anyị ụka gara aga na-abụghị anyị anyị na-asị ụlọ nọ na anyị alaghachitela azụ iche mana anyị e sị ka anyị e e ya taa ihe kpatara anyị ji sị ka anyị chukwuo ya ọnụ taa bụ n'ihi na ka ihe niile mere na ọba mere e nwere ọtụtụ arụmarụ ka a bịara dapụta n'elu ya ụfọdụ hụrụ ihe mere n'ọba dịka akparamagwa ọjọọ mana nke kacha mwute bụ na ọtụtụ ndị dịka nwere ihe ha nwere megide ndị Igbo bịaziri were ya ihe mere n'ọba dịka gasị na ọ ejirimara ndị Igbo ee ndị okomoko ndị efulefu ndị na-amaghị ihe eji ego eme ndị na-enweghị ọgụgụ isi ya mere anyị ji esi ka anyị tụletukwuo ihe ọnụ nke mbụ bụ eleghị anya ma ndị na-amaghị aghọtaghị onye nwa amaala abụọ. nwa okorobịa a na-akpọ Obi na-akpọ ọ dị mkpa ka nke mbụ anyị kọwa onye ọ bụ ihe gbasara akụ na ụba ya wezụga ya n'ihe ka a ghara iji ya tinye ganye n'ihe gbasara na ihe awụ ihe ejirimara ndị Igbo mana tupu anyị aga n'ihu anyị jiri anyị ghọta onye bụ nwa amadi a nwafọ Igbo a na-akpọ Obi Cubana maazị Kanayo Odeluga ị nwere ike tụnyetụrụ anyị okwu ọnụ nwa amadi ọ bụ onye gịnị bụ ihe jiri mara ya dịka ndị tolu n'ọgbọ ya etu anyị si ghọta o si na ezigbo ezinụlọ wee pụta bụ n'ọba na mmiri North na Anambra steeti nna ya na nghọta m rụrụ ọrụ prịnsịpụl na ụlọ akwụkwọ a na-akpọ Merchant of Light n'Ọba ya bụ ụlọ akwụkwọ onye bidolie bụ Maazị Oli bụ ofu onye n'ime ndị Igbo eji a na amalụ amalụ na ọ bụ mmadụ e, bụ ife gbasalụ ịgụ akwụkwọ eli pioneer na edukeshọn n'ala Igbo ọtụtụ ọkpụrụkpụ mmadụ jere akwụkwọ n'ebe ahụ ee eh, mana ewezụga nke afọ to ka ya bụ nwa amadi bụ obi itonite o jere akwụkwọ na mahadum Nsụka bụ ebe ọtụtụ n'ime anyị jere akwụkwọ wee gụọ akwụkwọ gosi ya mee yutkọ ee eh, dịka obodo si dị mgbe afọ ọ chọba ọrụ o nwetanwuru ọrụ gọọmenti o wee tigharịba ife ọ ga-eji onwe eme wee tinye aka na ọrụ ebe a na-akpọ naịt klọb. ya bụ imetụ ụlọ oriri na ọṅụṅụ ebe ndị mmadụ na-ezukọ na-agbakọ na Abuja ka asị obido ee wee si na ya abịa gabali ya o wee gabazie wee lụba ndị niile ọlụ mana ọtụtụ ụmụaka ndị bụzi ndị enyi ya maọbụ ndị ọ na-akpọ my boys bụ ndị akọwalụ na ọ ọtụtụ ụmụaka ọkpọlụ dịka ndị Igbo si eme ee eh, na asị na mm, ọ dịla ibe mma ka ọ dịrị nwanne ya ndị ọ kpọrọ wee zụọ afa n'afịa ụfọdụ ka o zibere ego wee e, wee efe ụlọ ka fa mụsịrị afịa ma wee zụba afịa ka ọtụtụ ifefe na-azụ bụrụzi ụdị ifefe ji eme ife klọb afụ maọbụ mmanya dị ya maọbụ ife oriri dị ya ọtụtụ n'ime ife wee si na ya wee bụrụkwa ndị na-ebubata ngwa afịa dị iche iche n'ala Igbo em ụdị agwa afụ ọtụtụ mmadụ fụrụ n'ụdị eh, onyinye dị iche iche ndị mmadụ nweta. dịka ọtụtụ n'ime anyị tụrụ na obodo a na-akpọ ọnị anyị na-afụ ya rinne nne kama na ọ bụrụ na ụdị afọ ya fanwasi wee mezi ya na ọtụtụ ndị nna afịa na ụmụ afịafa ndị fa zụrụ n'afịa inwe ike ifu ofu nwoke eh, ọ gafee ya ma mmadụ ya mụ ya ya inwe ike ya akpụ ya mmadụ mana nwee ka ife si metụta ya ife dịka narị ụmụ ikolobịa pụta na-asị na onye a bụ nna afa n'afịa ọtụtụ ndị na-anụ afụfa bụ ndị ji akụ na ụba a na-asị na ọ bụkwa onye a bụ onye zụrụ na n'afịa wee duefe unu n'ahịa ka ha ji wee gbawanye etu a te wee were kpọrịa were ya melụ nna were ya melụ onye onye onye ndo ọnwa ife metụtara ya papụta wee chịpụta akụ na ụba wee sị ka akwado nna ha eh, bụ nna afịafa so nọọ ife m bụ etu ndụ ya bụ nwa amadi si dị um, etu o si bido wee ruo ebe ọ nọ kịta nọọ mmadụ gbalụ onwe ya mbọ dịka Igbo na-ekwu na aka aja aja wetara ọnụ hmm. ya bụ na ihe na-akọwara anyị ebe a banyere nwa okorobịa bụ na ihe a bụ nwa okorobịa gbara mbọ kpata ego ma ọ bụrụ naanị na ọ kpatara ego na ọ kpatara ego dị na ya gbaa mbọ ịhụ na ndị ọzọ ritere uru na mbọ ya ya ha ihe ọtụtụ ndị Harvard Business School ka ọ dị ugbu a na-elebazi ihe a anya ihe a na-akpọ the etinyere ya n'asụsụ oyibo ọ dịka ọ wụrụ ihe ọhụrụ Igbo apprenticeship system ya bụ mahadum Harvard na-ebidola ileba anya ihe a na-akpọ Igbo apprenticeship ka aghọtakwuo olee maka na enwela ndị ikwuru okwu ihe gbasara Igbo apprenticeship a na ihe a na-akpọ nke a na-akpọ na na na igbu apprentice system a na ọwụ ihe a ghọtara ịwụ the most efficient system of uh, e, economic distribution mana ihe m jiri rụtụ aka n'ihe ihe m jiri webata ọnụ n'ihe a na-akpọ igbu apprenticeship system a bụ na ndị bekee si you must not throw the bad the child away with the bad water ọ bụrụ na o nwere ihe mere n'ọba anyị na-ele anya uh, act of indecency ma enwe ihe ọzọ nwa amadi a nwa afọ uh, igbo a emeela ka anyị kwesịrị ibido jụwa onwe anyị ajụjụ n'ezie eleghị anya o nwere ihe ndị na-adịchaghị mma n'olileanya ihe mere n'ọba mana nwa okorobịa nwere ihe ganyere na ndụ ya anyị kwesịrị ịkụziri anyị ihe maka na ihe anyị gụtara na ahịara deklarashọn maọbụ maazị Michael Ọkpara Eastern Nigerian Development Plan ihe a na-akpọ Igbo Apprenticeship System bụ ihe ekwesịrị ileba anya bụ ihe nwa amadi a nwa okorobịa na-akpọ Obikubana megorola gosi n'eziokwu eziokwu na o nwere ihe dị na ya na enwekwara n'ihe Igbo nwere ike ịkụziri Naijiria na mba ụwa niile maazị Ejike ndewo ndewo um, ama m na a ga-akpata nkata aka ka m bidogodu n'ebe anyị nọ ugbu a ọ machiri m na anyị buru ụzọ kwuo na nwa amadi a gara akwụkwọ nne na nna ejichiela e, e ike tụkọta ego zụọ na mahadum ya gụcha akwụkwọ pụta ma ha ebiri ego ma ha otu ọbụla echi ọ gachala akwụkwọ pụta n'ọrụ ọrụ enweghị ọrụ dị ya wụ the promise obodo na-enye nwa na-aga akwụkwọ na ego pụta ị ga-ahụ ihe iji eri nri dịrị ya ya ewere aka tinye isi gbawa mbọ gbawa mbọ gbawa mbọ bara onwe ya uru n'ihe a niile anyị na-anụ anụbeghị m n'obu egbe kuchie ụzọ anụbeghị m na ọ gara nwụrụ nwa mmadụ dị kwụọ ya ụgwọ anụbeghị m na ọ gala eh, nara ndị bekee ego Fana. ya kwadoro onwe hụ ihe ọ na-arụ ka ọ na-agarị ya ya tụgharịa kpọọ ndị enyi bịanụ lekwe ụzọ gara ebe a ndị enyi esi n'aka ya bụ ụba akwe esi eme ene n'ụwa bụ ka esi eme na udu mmiri ọ na mmiri ọmịa nọ ene ya omenala ibaba mbeze mfata msebe nsebe nsebe nsa isebe nsaba nsebe isebe nsebe nsebe sebe sebe sebe isebe nsebe nse iyo ayaya oho n'ihe n'ụwa karịwo meka abịa abịa ime mụ n'ụwa ọha mba na ji ile anya mgbe akụkọ a na-akọ eche m o nwere ike wụrụkwa ihe na-emeruo taa ndị abịrịba na-awụ nwoke na-azụ ahịa na-akpọ ụmụ ụmụazị ọzụ onye eduo ha ọzụ onye eduo ha mgbe nka bịara ndị a agarụ duru ọrụ ya ụlọ abịrịba ya wụrụ ihe eji duye ezumike nka akpa dịka maazi e, odelugashikwu ndị na-akpọ ụmụ na-azụkwa ụmụ n'ahịa na-azụkwa ụmụ n'ahịa na Ọnịcha mgbe nwoke meziri okenye enwekwa ihe mere ọ ndị ọ zụrụ ga-abịa jikwe na ihe ahụ nwoke ọ mmadụ ịtụle ya ụta ahụ ihe mere n'ọba nwụkwa ele anya ịtụle ya ụzọ ọzọ ihe a ndị Igbo na-eme anyị nwa mgbe anyị kwulitere ihe a n'izuụka abụọ gara aga echere m ihe anyị kpụkwa n'ọnụ na-ekwu ndị Igbo si onye ji ego kwa nna ya ọwụ dị na agbụrụ mhm. o ji ego ya kwa nne ikwu na ibe ndị enyi ga nyere ya aka ya kwa nne ọ naghị ese eche enwe ihe ọjọọ nọ na ya ihe anyị na-atụnye ọnụ ụwa na ele anya anyị dịka anyị si wuru mba ndị Igbo na enwere ọtụtụ ihe anyị nwekwara ike ị na-eme wee e, na-akwa ndị nke anyị nwee ihe ga-edewe ntọala gawo afọ iri afọ itoolu ịpụtakwa gị ịhụ na ee lekwa ihe e, ihe nrụba ama ọ pụtala n'ugbu a ya agazie ọwụzi otu nkata si bido ka o si gazi mm-hmm. kama ịza ajụjụ ịjụrụ ndị Igbo na-eme ihe a ọ otu nyanwa si mee ka Igbo si emebu ihe kama ilekwe ya anya lejie ya anya ka ọma enwere ihe nọ na ya bụkwa agamazi eh, ihe dịka omume ndị Igbo mm-hmm. <laughs> n'eziokwu eziokwu ijikwa ji kọwatukwuo dịka anyị ghọtara n'ihi na enwe na ndị nọkwa ya gburugburu mụ na ha kparara nkata hmm. na nwa okoro a ọ dị ka nna ya nwụrụ mgbe ọ ka na-etolite etolite hmm. ma nne ya abịa bụrụ onye gbara mbọ ụkwa ya ọhụụ ya n'ala ya gba mbọ ịhụ na nwa okorobịa gụrụ mahadum gụchaa arụ onwe ya uru hmm. ya wụrụ nkwa o kwere nne ya na mgbe ọbụla ọ nọgidere gbaa afọ iri asatọ na ọ ga-emere ya emegba ya ihu emere ya orila ndụ ya ohe ndị Igbo na-akpọ e, ịgba onye ma ma orila ndụ mana dịka Igbo si ekwu nnụnụ a na-akpọ ọtụkokoko si na isi nne ya ga-anwụ na ya ga-akpụda ọchị nne ya nwụọ otite too ya n'ọnụ ya ga-akpụda ogugo ede na somon na toonum ike agbalị ala m ọka aka ruru m n'ihi na ọ fọdụrụ ihe dịka otu afọ tupu nne ya agba afọ iri asatọ dịka ya nwachele nwee olileanya mana ọ gwala ndị ikwu na ibe ya bụ ndị a o nyere aka ihe ọ chọrọ imere iji megba nne ya ihu maka ihe ime ọgụ siri mee ọnụ ya siri, ebe anyị na-emeghị ya na ndụ emezie ya n'ọnwụ ndị ntorobịa ndị ọzọ gbara ya okirikiri ebebie na ha ga-eme ihe niile a ha mere nke ahụ otu ụzọ ihe mana ihe anyị ji arụtụ aka n'ihe a na-akpọ Igbo apprenticeship ya wee abụọ ya na anyị ịzụ ndị mmadụ enwe ike baa uru dịka onye bụ ọkammụta na mahadum m jiri si ekpughera dịka ndị bekee na-asụ ya n'asụsụ ha we cannot throw the bad water away with the e nwere ihe anyị kwesịrị ịmụta n'ihi na ihe m ji adụnye ọnụ n'ihe a bụrụ na ile anya ọ bụrụ na maazị Odeluga nwere ike nye anyị ohere ka anyị gosi ihe onyonyo ndị dị anya um, ihe awụ otu ihe anyị nwawu ndị Igbo na ndị ọbụla nọ na Naijiria na ndị n'ihi na ọ na-abụ Igbo weta Naijiria nọrọ ebe a na-eme anya ụra anya ụra na-eme ofe ogori ofe ogori na-eme anya ụfụ anya ụfụ mba ndị ọzọ eweghara Naijiria ga-eji ihe Igbo wepụtara maazị Odologa enweghị ike were ihe Igbo wepụtara ji mee ka obodo dị mma n'ihi na achọghị ka a sị na ọwụ onye Igbo ndị Igbo mepụtara ya mba ndị ọzọ ewere ya ji na-aba ya eme ya na-agara lee ihe gbasara anyị ekwuola ihe ya n'oge gara aga n'ihe gbasara agrikọlchọ ọwụ the Roots and Cross Research Center maazị Michael Ọkpara hiwere webe chiri mepụta ntụ eji amụba mkpụrụ ji ọwụ ọkammụta nọ na mahadum Nsụka agrikọlchọ mekanized agrikọlchọ mepụtara nkwụ a na-akpọ nkwụ agrik ka a ka nọ na Naijiria anya mụrụ anya ndị Malaysia bịa were ya ji na-emepe obodo ha Maazị Odeluga enwere m ike inweta ihe a maka na ọ dị mkpa ka anyị na-ekwu ka ndị anyị na ha ndị na-ege anyị ntị na-aghọta ihe anyị na-akọ ee eh, maka na ihe a na-ekwu a na-akpọ Igbo apprenticeship agwụrụla ihe mkpu onye a na mahadum dịka Harvard awerela ya jiri mere ihe a na-agụ agụ iji kụziere ndị ma ndị na-eme PhD na ihe gbasara ekọnọmiks ọ dịka ọwụ ihe eji akọ akụkọ ifo mana kewo kewo otu n'ime ha maka ndị na-ege anya ntị ụlọ ghọta ha nyere eleghị anya ụrụ ga-enwe ihe na-agụ ebe a akụ ha m what I'm doing is a thought experiment. Now, you may know of or have read this book by this guy. It's probably the first and maybe the only bestseller ever written about economics. And you probably know a bit about what it says. It talks about how nations all over the world will prosper through the individual pursuit of individual profit. Individual profit will be the mechanism for the prosperity of the world. But the funny thing about Adam Smith is that he was a stay at home kind of guy. He actually never went further from Edinburgh than France France, and Switzerland. So my thought experiment is to imagine what would have happened if Adam Smith had visited Africa. And fortunately, there's actually an easy answer because the Arab lawyer and traveler Ibn Battuta traveled down the east coast of Africa in the 14th century. And what he found when he got to Mogadishu was a market, and he wrote about it. And basically, merchant ships came to the harbor and they weren't even allowed to land. They had to drop anchor in the harbor and boats came out to them and locals picked them and said, you are my guest. I am now your broker. And they had to do business through the local broker. And if they went around that and didn't do business through the broker, they were, uh, they could go to court and the deal would be canceled and they would be thrown out of town. Oh, Christian to, uh, Christian, who had the stage at the beginning of this session, um, he responded that if Adam Smith had come to Africa, there would have been a sharing economy long before Airbnb and Uber. And that's true. So If we put this to work today, it would be very interesting. There would be a lot of money flowing into the countries. These are just figures of 10% of export in these countries. So the interesting thing is that this mutual aid economy still exists, and we can find examples of it in the strangest places. So this is a Alaba International Market, and it's uh, the largest electronic market in West Africa, and it's 10,000 merchants. They do about $4 billion of turnover every year. And they say they are ardent apostles of Adam Smith. Competition is great. We're all in it individual. Government doesn't help us. But the interesting reality is that when I ask further, that's not what grew the market at all. There's a behind the scenes principle that enables this market to grow. And they do claim, you know, this is an interesting sort of juxtaposition of the King James Bible and how to sell yourself. That's what they say is their message. But in reality, this market is governed by a sharing principle. every merchant, when you ask them, how did you get started in, in global trade? They say, well, when my master settled me. And when I finally got into my head, well, ask, what is this settling? It turns out that when you've done your apprenticeship with someone you work for, they are required, required to set you up in business. That means paying your rent for two or three years and giving you a cash infusion So you can go out in the world and start trading. That's locally generated venture capital, right? And I can say with almost certainty that the Igbo apprenticeship system that governs Olabe international market is the largest business incubator platform in the world. And there are other sharing economies that we look for, okay? America nke ọwụ ihe awụ otu ihe m chọrọ m chọrọ sị ka anyị lebatụkwuo anya maka na a sị a na ihe ọ dịka ọwa akụkọ ifo maka ndị na-ege anyị ntị ụna ahụrụ ya e nwere ihe anyị kwesịrị ịmụta n'akụkọ na-aganị banyere maazị Obi Kubana dịka maazị Odeluga kwuru nwa okorobịa gbara mbọ ata o nweghị onye nyere ya ego ya meba ndị ọzọ akụ na mana ndị were ihe mere n'ọba dịka a na ọwụ ejirimara ndị Igbo ndị na-enweghị echiche ndị na-amaghị ihe ndị lee ka mba ndị ọzọ na-ewere ọgụgụ isi ndị Igbo di ya na-ekwu okwu ihe gbasara venture capital growing well Naijiria na akọnyere mana ka a ka na-ekwu okwu a lekwara onye a bụ otu onye senetọ nọ na mpaghara um, ugwu Naijiria onye nke a dị ogbu a ya kpọọ onwe ya filantropist ọkwa eziokwu ọwa ego mụ na gị ego ezuru ezu nwere ka anụmanụ a were n'ọnụ n'ụlọ elu na aga ndị mmadụ unu ga-ahụ ka o si were ntụntụ naira na-agha ndị mmadụ dịka gasị n'ọnwụ ndị agụrụ na-agụgbu mana onye awụ senetọ onye nọ na National House of National Assembly onye omeiwu anyị na-eme nke anyị mara onye ga-alụ nkechi e nyere mbebe ihe ọzọ na ọbe na-achọkwa owu gbagodebe be ndị gbagodebe ndị nwoke ndị oku n'ọnụ ya ndị mmadụ ihe na izi ike na ndị ọrịa ya ụbọchị anyị jere Port Harcourt onye m nyere m ego m ego na onye ego ihe o ji m ogbu ego abụdo na ihe dị iche nwoke a na-agha ego n'ugwu Awụsa na Obi Kubana O nwere ihe dị iche maazị Odelokwu ibe dị iche bụ n'eziokwu mụnwa na onwe m n'ebe a nna nna m gbara odibo ọgọrọ ka ọwa nna nna m bụ tomos Ọdalga ọwa ọgọrọ wee jee Ọnịcha wee gbuo odibo n'aka ndị be ekwere egwu na-azụ afịa na Jomho mana ele ụtaba emesịa nyanwa wee edue unu bido afịa nke ya so na mụnwa ghọtakwuru ife gbasalụ eh, ife bụ ịgba bọị na idu ụlọ ya bụ isetụrụ mmadụ ọtụtụ ife obi na melụ ndị otu e, bụ na ọ kụziri ụfa ka esi akụ azụ nyefa isi ego fa apịa pawa wee nwee ike wee na-enye onwefa nri na enyekwala ọtụtụ mmadụ nri na ọtụtụ mmadụ fa na-enyere aka mana nwanne anyị nwoke a bụ sinetọ eneghị anya ọ bụrụ na ajụba ese onwere ofu shọp ọ gbawara ibu onwere ofu faktrị ị ọlụrụ ọ lụrụ ọ na-enye ọrụ ọbịa nwere ebe ife o dozi ndị mmadụ na-eje ọrụ abata ego o bụ bụ ego a na-anata n'ike ndị bụ ndị nọ na gọọmenti a na-ebunye na gana Moscow ine ndị nọ naanị ọ na-atụla ego ọtụtụ n'imefe bụ ụmụ almajari ejere akwụkwọ ị na-anya ịfụ na ife ọ na-eme bụ ife ndị ugwu ife malụ ofe arụ ya bụ agba mbọ fụ na ọ nwere onye baala onwe ya uru nke izizi ụmụaka ama nje akwụkwọ nke ịbụa ndị ụmụ agbọ ụmụ nwaanyị ekechie isi anụpụva na nwa nwere nke na-eje akwụkwọ nke ịtọ ee onye ọbụla na-agha ayịyọ ya bụ ịlele ụdị usoro fasiti ebi ndụ nke etu wee dozibe ha n'ụdị mmadụ ịbala onwe ya uru ịfụnọ e, ife niile onye a ga na-eli bụ n'aka ndị ọgaranya ndị ọgaranya afọ bụ ndị ọtụtụ n'ime va bụ ndị nọ na gọọmenti na-eri ego gọọmenti ma ọ bụkwa ego salarị nọọ ego nke etibutere etibute ife ọzọ nwere ike ikwu na ya bụ na ada ama ama ee ụdị etu esi agha ego ọ dịbụrụ n'ala Igbo maka na mgbe afọ onye etu ndị Igbo si eke akụ na ụba bụ onwe onye chi iche echi ma onwe onye na-eme nnukwu ife n'obodo bụ nnọọ aka ji akụ maka ọnwa ife bụ akụ nwa ife bụ ego mana ị bụrụ onye nwere akụ kpara akụ ihe echi echi obodo asịrị nwoke ebe ọ bụ na aka siri ike na ị ga-ewelụ ofu efi nye obodo ma ọ na ị ga-enye ogbenye ọbụla efi ma ọ bụ na ị ga-esi liva nri pabelie ma ọ na ị ga-atụtụrụ ọtụtụ ụmụaka maka na tupu asị tie echi tụtụrụ ọgwụ ụmụaka ị ga-azụ anyị ada agafe ego etu afọ kama na-ewele ego be gịnị wee dozie mmadụ wee baala onwe ya olu ya ezibi ya ego oge ụfọdụ ọ bụrụ nzibe ego maka ọtụtụ ndị gụlụta ịsụra pat ga-achọpụta na Okonkwo mgbe o bidoro afịa mgbe ndụ nna ya esoro sibe ee dịka ndị be anyị na-ekwu na nna ya esoro sibe kama na ọ obi erike ka ọ ji nata isi ji mkpụrụ ji mana ọ kọrọ ji ka ọ gwọrọ ubu anọ ịtọ ọba ji eme gịnị kparụ maka na ọkọ e, e, ojelu nalụ mkpụrụ ji wee kọọ ọkọsi ya o were ụzọ na oke ụzọ ịtọ ife ife o weta n'ubi ife jilu were ofu ụzọ nye onye nyere ya mkpụrụ ji were ụzọ na-abọ wee tie ọka anyị si eme ndị mmadụ ji enwe akụ na ụba ofe venture capitalism kama ya na-aghasa ego etu a kama na onye onye nwere ụdị ya nwee ike weli ya e, na ọ na-echi ọzọ na ọ na-eme emume asị achịpụta nri o ọra ọ na-erie ụfọdụ eburu na ụfọdụ ozigo owele ọkụkọ duo ụfọdụ e wee wenalụ ụfọdụ ụfọdụ wele ewu ụfọdụ wele efi wee nalụfa kwanche abụrụ etu esi asị na a na-ekesa ka o zuo ọrụ ọnụ bụ nyaba akụnụba ịmana ihe na-ekwu tupu maazị ejika tinyekwu ya n'ọnụ ọ bụrụ naanị mgbe okonkwo gara biri ji isi ji o ji bido ịtụ ji echetara m oge anyị wụ ụmụazị onye hụka gị n'anya e nwere ihe a na-akpọ ịkwa gị ọkụkọ ma ọkwa gị ewu ewere e ewu nye gị nne ewu gị na-elekọta nne ewu ahụ nne ewu ahụ eto ọ tụrụ ime ọmụọ ụmụ ọ bụrụ na ọ mụọ otu mawa abụọ mawa atọ mawa anọ gị were ewu ahụ ga weghachiere onye ahụ nyere gị ewu gbazie ma ọ ya si gị wetara ya ndị nke ntakịrị dowezie ya ịgbala mbọ hụ na ewu ahụ amụtala ụmụ gị weghachitere ya abụọ dowe abụọ na nne ewu ya na abụọ mgbe ahụ ụbara ewu abara gị a na-emekwa ya n'ọkụ a na-eme ya n'ehi eh, so ya ihe na-akọwa eh, a na-agụ ya onye kwuru okwu venture capital na TED Talk nọ lebara ya anya na alaba market mana ebe ntọala ya nọ abụghị na alaba market mm-hmm. ọ wụ ihe nọ anọ ọkpụtọrọkpụ n'ala Igbo and ọkwara wụ isiokwu anyị chọrọ ka m tụnye tupu ọnụ mana dịka isi akọwa maazị Odeluga um, na anyị anaghị agha ego n'ihi na ihe ahụ a na-agha ego ọkwa ihe anyị nwetara n'aka ụmụnne anyị ndị ofe mmanụ ndị isi na ọdịda anyanwụ ọha wawu ndị kụziri anyị ihe a ịma kama ọ dị mgbe ụfọdụ n'ala Igbo anyị mụta anya amụfee maazị ejikechi eh, ịma ka m ụzọ kwuo anyị ekwubuola ihe a mbụ na agwagwo ndị Igbo ga-ejisi ike na-ele anya ihe mba na-eme na-ebulite mba agha aṅụmị anya webata ihe ha na-eme dị njọ anyị ga ejiji ike na-ewepụ ya mana enwere enyi elefant ile anya ndị na-ele ka ha si ebi ọ nne enyi bụ onye isi na-achịkọta ha niile ndị oke ha ga-ebe a ga ebe a na-achụrụ nwanyị. ee amụta oke oke ya gawara onwe ndị nne ọ ga-enwerịrị jikọtara ha ọya na akụjiri ha lekwa otu anyị si aṅụ mmiri ebe a lekwa ọkọkọ anyị lekwa otu anyị si akọ ọkọ ihe ihe ọsọ nsu lekwa otu anyị si agba ọụkwụ ịlụọ lekwa otu anyị si alụ ha chọpụta na ịhụ otu ndị otu enyi na-aga agbagburole nne nne ha anaghị amazi ha akpa agwa ya wụrụ na institutional memory is lost wen you kill the matriarch of the um, of the elephant herd ihe m ji na-ekwunye chebadala anyị mawụ ọtụtụ ihe a anyị na-ekwu ugbu a ọ ụmụ ihe a wụ ihe mere Igbo ji bụrụ Igbo ọ ụmụ ihe a omume ndị a wụ ihe mere Igbo ji abụ ụba omume ndị a wụ ihe mere icheta mgbe eh, ọwụ eh, ele eh, Amadu ka onye nọ na-ekwu okwu na-azụ ihe na-enweghị iwe na ndị Igbo bụ ịkpọbata otu onye mgbe ị na-ehi n'ụra tete ha agbakọrọla ihe niile <laughs> ya bụrụ gịnị <laughs> maka onye Igbo bata nọkwata ya kpọọ nwanne ya mgbe Naijiria wụ Naijiria ọ ya ka anyị ji kpakọrọ rewee civil service ihe ebe niile a na-agba mbọ ndị Igbo na-aba ọwụ n'ihi na eh, anyị ga-azọte nọọ na anyị ghọtara na irigote gị seti aka dọlite nwanne gị nwanne gị akwado gị gị rikwa irigote kwuo ma ihe mere Igbo wụla ka alụchara agha ka alụchara agha ndị ma ihe ndị ma omenala ndị ghọtara usoro Igbo anyị ewere ha wee ghaa kpọrọzie ndị afọ obi tinye ndị People's klọb erie taa amara ihe a ga-eme echi ihe Igbo ji wuru Igbo ewere nwayọ na na ile anya taa ihe ọ na-ekwu maka alaba ịgakwa na ọtụtụ ime obodo ha ka nwere omenala siri ike ị ga-ahụ ihe a ebe o furu fuo kpamkpam ozi ndị gụrụ akwụkwọ anyị pụtazie ayawụhụ nnụnụ ayawụ ha anụnwa na-ebegharị ya wụ na ọ masịrị m na anyị ga-eji ihe a tetere onwe anyị na ihe Igbo ji wuru Igbo dị mma Igbo amaka hmm. ife ị na-ekwu dịka efifie maka ofufe ife na-alụzi n'afọ kịta bụ na ichi ya n'ọmata ya bụ Ọnịcha ebe Igbo ji ịzụ afịa wee mm, melu nri ada emezi apprenticeship etu anyị si akọwa ya maka na ọ nwezi mgbe olu ee akọba akụkọ na ndị bọyị na-abụ abatazia oke ọchịchọ anya mm, elughi ana fabido zubo ori fada alụzi ife fa kwesịrị ịlụ maka onye na-azụ n'afịa ka aprentis bụ onye ọgịa ga-eji wee mee ngwa ọlụ. ọ na-azụta na ya na akpa ọgịa ọgịa na-enefe ya ọ ga-enye unu nye nni nne na-azụ ya dịka etu fasi azụ ụmụfa. mgbe olu oge akalụ na ọ ga-amụ afịa afọ ọ bụla arụ ịnọ maọbụ arụ ise tupu o mgbe ọ ga-eji ruo arụ ịnọ a ga-arapụ nwuli ọdụ ọ na-azụ afịa o soro jee na-ego etu esi ebute na etu esi agbakọ etu esi ama atụ afịa si aga mgbe ọ ga-eji ruo afọ ise ọ kpọrọ ya bịa be nna ya na nne ya na ụmụnna ya ọgị ewe eme gịnị nọ n'iru ebe afọ wee kọọ ka etu o si je ma o jetala ọfụma ewe due ya unu edue ya unu afọ ọgị ya edu ya unu bụ ọ chọtala ya shep ọkwụọ ụgwọ one year maọbụ two years bunye ngwa afịa n'aka ifugofu ọ bụrụ na nwoke na-atụbu ofu kọntena kịta ọtụba kọntena ofu na abụọ ma ịbụa maka na ọ nwego ebe ọzọ onye ọ na-enye ibu nwa bụ afụ onye o duru unu ọ lesịa o wetara ya ego burukwa ọzọ n'aka maka na onye o nwere ntụkwasị obi n'ebe ọ nọ oh, oh, afọ pụrụ ụnụ ọzụ agha ofu arọ ọjekpọrọ ụmụ ụkọ igbo amụrịtọ ya bụ ịpụtazi ọya bụ na ụmụ ikolobịa igbo nwere ọrụ onye mụsiafọ edue unu obido ụfọdụ n'imefe nwere ike nazi ugwu awụsa ma ọ na-ejebe ebe ọzọ jee obodo ọzọ ọ nọrụkwa emesịa ọ na-anatakwa ọnịcha na-ebuli ibu n'aka ọgịa mana o nwee ife melụ n'ebe 1980s 90 ụmụ mbọyị ụfọdụ ezipụrụ kafaje bute ibu ndị a na-atụ ibu n'aka ha ụfọdụ n'ime fapụwa gbaa apịrịko fajewezie ejide ego ọga jide ego nkeba fazụzia ụfọdụ n'ime fapụwa gwazia ndị ọcha ndị China maọbụ ndị Japan maọbụ ndị Taiwan n'ọkwọfa bụ onye afọ nọ ya bụ onye bụ ọga ụfọdụ n'ime fapụwa ya naghala ọgafa ehm, ife o ji eli nri afịa eli nri ya bụ ndị fa na-atụrụ ụfọdụ ndị ọga afọ ee ehm, ma ọ bụrụ ndị tiwa sleti ma ife maka ọ bụrụ ije akwụkwọ bụ na famụ ife gbanwere akọ na uche mana ụmụ ife a meziri ndị ụfọdụ wee dụọ azụ ụfọdụ ndị ọgazi odugide afịa nwata olue mgbe ọ ga-edu nwata ụlọ ọ sị na o zuru ori ya ma nduzie ụlọ ya bụ ife wee weta oke mgbagharị ọnụ emegidezie ya bụ ife wee kwusa ife mezienụ bụ enwebe sales girl na ịpụzi e afọ kịta n'otu Ọnịcha ọ bụ sales girls a na-akwụzi ụgwọ ya bụ ndị gosi akwa ịbata enye gị ọrụ ebula e stes girl ọtụtụ ụmụ okorobịa ekwesịrị ịsụ n'afịa bụ ndị na-agbazi ọsọ afịa ya bụ ịpụta ife ụmụ ikorobịa bụ eju isi na chọrọ frij mmadụ iri na abụọ achọ ilebe frij o nweghịkwa nke kpọbala afịa ọ pụzie ọgbaba ọsọ afịa ụfọdụ n'ime fazi etibe aka na ajọ ife efe m ji alụta aka n'okwu a maka na ọ dị mkpa ọhịa bụ a sị na a na-eri a na-ene n'afọ n'ọbụ eleka ntị ọba si na ebe ọ bụ na dinta na-agbazi atụ atụ na ya ga-efe ebe ebe ka ụwa bido tụgharịba o kwesịrị na akwesịrị ịtụrapụ ya e, bụ ife gbasara um, ịgbabọị atụrapịa ụdị ife a ka ndị mahadum anyị kwesịrị ineba anya karịa ya ụdị ọ ga-aba enwee ike doo iru n'ụdị na ahe ọbụla akwụkwọ ede ndị ụlọ akụ ụfọdụ apụtakwa n'ime ya bụ ndị bankị mhm. enwezie ya ọ dị fọmal ee ndị lọya bịa edepụta ya edepụta si nwoke n'ihi na-eje aprentis na nke onye a kama na mgbede ị bịa gụọ akwụkwọ ebe a hmm, isi SS3 pụta ị na-agụ akwụkwọ ị na-eje n'afịa ị na-amụ afịa ọbụrụzi sọsọ ife ọga kwuru n'ife ya bụ ụlọ akwụkwọ entaprenership ga-abụ lụwa mgbe eji mụsị ya ịnọzue ijenalụ bank ezibeghị ego onye gị na ya na-eme aprentis si na nke ewelụkwa obere ego tinye nne na nna nwere ike wetakwa ego tinye onye eweje bido afịa maka ọ dị mkpa ọ dị mkpa ọ dị mkpa nke yiri nwanne ya bụ ife ọtụtụ mmadụ ama e, amgbarọ mana mgbe ndị Igbo gbagoro legos ọgọ nwoke kọlụ m nke a ụlọ na-abụ na Legọs na Surulere ọ sị m na ife ya ji ọ nọ ọrụ oyibo mgbe afọ kama na Igbo Trip Society na Legos mgbe afọ ji wee lụọ unu afọ ya bụ ndị Igbo gbakọrọ ma ndị klak ma ndị mesenja ma ndị nnukwu sivil savis gbakọọ na-atụ ego onye gbagote onye bụ mesenja nwere ụnọ na jegunle anyị pụtasị aji egolo ọnalụ ndị Igbo Strip Society ego wee je gbara ana oluo asịa ngwa nwoke segba ọ bụrụ rumu iri osegba ya biri n'ofu ndị Trip Society a na-analụzi rent na ite naanị fọlụnụ anazuo ego ezibelie enyekwa nwoke nwunye ifugo ka Igbo si nye ọ bụrụ nnukwu azụ akpata nnukwu nkụ obere azụ akpata ngịnị obere nkụ njikọ ọka igwebike onye aghara nwanne ya nwanne dị na mba ife niile a ka ya kpokọrọ ọnụ ọkụ ya bụ na apụ na Legọs mgbe a onye ọbụla gbagote ma ọ bụ mesenja ma ọ na-ebugharị faịlụ ọ bụ klak ọ lụtala unu na Legos maka oife dị jọzi njọ kịta na na anyị enweghịzi ike n'ụwa tụgharịbazi anyị enwere ike inwe ike ama mmenwuzie na ụdị levụl ụdị nke obi Kubana na-egosila ụmụaka ndị ọzọ ụzọ etu esi atụ ngwa maka ife niile a na-ekwu igbo jọnjọ igbo jọnjọ ka m gwaghị ọnwa ọtụtụ ụmụaka igbo nọ na gwanzo nọ na China nọ na Japan nọ na Taiwan ndị mmadụ a na-ejezikwa ọrụ travel nọ izipụrụ ụzọ ego ebubata gị ibu ịtụpụ ụzọ ego ebubata gị ekwesịrị ijezi maka fanwe lugo n'ọlụ eluzie fanwa bụ buying agent ọ bụrụ nwere ọtụtụ ife ndị Igbo na-eme paji wee na-enyere mba ụwa niile aka ibugharị ibu esi n'ebe ọ dị ebute ebe ọ dịrọ even ndị ụwa na-akpọ logistics and distribution of goods and services Igbo so na ndị na-eme globally global trade bụ ife Igbo na-eme ya bụ so ka anyị dịka maazị Obasi kwuru onwe ihe ife na anyị na-eme anyị kwesịrị ijide ike onwe nke anyị kwesịrị ịrapụ nke anyị kwesịrị ịrapụ bụ ụmụ ife a na-ewetala anyị ha dị afa ime mmadụ mma kama na onwe ka a na-esi mebeziri mma ọsọba oyi ya bụ ịghapụrụ mmadụ ego na ma ọ bụ emebezie ya ụdị na-asọ oyi maka na ofu aka lụta mma zụọ ọrụ ọnụ maka anyị nche kịta onye pụta ọsọ onwe ibu nwanne kubana hmm. ya na ihe ndị na-ege anyị ntị ihe anyị na-arụtụkwa n'aka n'ihe a n'ihi na izuụka abụọ gara aga oge anyị kpagburu nkata anyị kelechara nwa nwokorọ a na-akpọ Obikwubana maka mbọ ya na ihe niile o mere dị mma ma lebazie anya na nke anyị chere bụ nke na-adabaghị adaba ya wụ otu esi eme ego Nna ma ya otu n'ime anyị rụtụrụ aka wụ Igbo kpatacha ego anyị were ego niile aga tinye ndị iro anyị ndị na-egbu anyị bụkwanụ ndị a na-akpọ ndị Fulani na nnama niile ebupụtara ihe Awụsa niile ebubatara 300 and something aji eme gịnị ọkwa na ego Obi Kubana na ndị ikwu ya gbara mgbara mbọ gbaa ego kpata anyị abịa were ya tinye ndị ọzọ ya bụ na n'eziokwu eziokwu ileba anya n'ihe mere n'ọba ọba enyela anyị ohere maka ndị na ego anyị ntị ụnụ ga-ahụ ka nkata anyị si aga ọba ihe mere na ọba enyela anyị ohere ilebagharị anya ịtụgharị uche n'ihe ejiri mara anyị dịka ndị Igbo ọ ya wụ ihe m jiri si na ọ dịghị mma ka anyị lee nwa a mụrụ ọhụụ afọ ya na-eji ya na mmiri ọjọọ mana ele anya maazị Ejike nwere ike tinyetukwuru anyị ọnụ elee ihe ọzọ na dịka maazị Odeluga kwuru ndị mahadum anyị nwere ah, ndị ọkammụta kwesịrị ịdị na elebe ihe ndị anya ọ bụghị naanị ka achọpụta ọwụka nwaokoro a na mbọ niile ọ na-agba ọ gbara na ego niile akụnụba niile ọ kpatara na mmadụ niile o bulitere n'ọkwa o nwere ka a ga-esi leba anya na mbọ ha hazie ya maka na ọ na-awụ ihe eji ji gị na-eto gị mee gịnị ka ịgbajie aka ji gị ka o nwee ike kwụrụ akwụrụ n'ihi na ọ bụrụ na o nwere anyị ahụla na o nwere ọtụtụ ihe gbasara nwaokoro a bara uru mara mma gosiri ihe ejiri ihe iwu o jiri kwụrụ hmm. ọ bụrụ na aka ji ya ahịrịla olee ihe a ga-eme ka e nwee ike mee ya ka ọ nọzi ka anyị ledala anya ka m were nnọọ otu Obi Kubana na ndị otu ya ọ bụrụ na Obi Kubana wụ gọvanọ otu steeti n'ala Igbo ewenye ya ọchịchị ya elecha anya hụ ụmụazị na-aga mahadum nke gacha pụta enwe ihe ọ na-akasị ngwanụ ka m bụrụgodo ụzọ bido na ndị mere injiniarịn mkpọrọ ole na ole ejipụ ha ị gaghị ejipụ ha Amerịka Kuba dị ha gaa mụọ ka esi emeji moto aka ọrụ unu gachaa lata emeghere gị pavin steshọn gị mara na gị nwa n'anya ụgbọala ịba ebe ahụ a ga-arụrụ gị moto obi agaghị agbapụ gị na a ga-arụjọ ya arụọrụ ya savin steshọn enye ya ego o ji ebido ọrụ ihe ejizi ebe ahụ na-akwụghachi ụgwọ eji zụ ya e, wee duo ya ahịa hmm? Hmm. gị chọọ ụmụazị ee eh, ndị na-enweghị ike ịga mahadum ndị a na-akwụ na-arụ ee plọmin isi mmadụ ị na-arụ brikleya ọ ataịlachara gị ụlọ taịl gị adịka gị gbuo ya na taịl ya jipụ ya India ebe ha ma arụ aka ọrụ ọ pụta nye ya ego kwado ya wụrụ Craftsman omecha ya na-akwụghachi ụgwọ ka ọ na-ebido ịzụcha ya ọ na-arụ ya kpọrọkwa ụmụazị na-azụ ọ zụcha ha ndị ahụ nwee ike ọ bụrụ na ọ na-enugwu ka ha bidoro ọgbada ọka ochie ọka ya gbada ọna gafee asaa gaa Bini pụọ legos ruo Abuja ha niile awụrụ gịnị is boys nke na-arụ ele agbachighatara gị ego ya wụrụ ndị chọrọ isi nri enyere ha aka ha mụọ ka echi echi meghere ha ejigbo restọrantị ọ wụrụ ebe uche gị nọ gịnị ka m na-ekwu this is ile mgbe ọkpara na-achị enweghị mgbe ọkpara ga-apụta pụta n'obodo si ụlọ enyere m ụlọ ego mee na ihe nọ ele ihe wụ ihe ụnụ chọrọ oo ihe akụ ụnụ chọrọ ngwa weta na ego unu were. weta ego ma gbajiere ụlọ ọwụhụ ka o si ya bụ na anyị were otu Igbo si eme ihe webata ya na otu anyị si achị obodo taa ọ gaghị aghara agha ahụ otu o si agha ahụ ugbu a ọtụtụgo aka ọtụtụ ife ndị Igbo ji akụ na ụba eme hmm. unu n'anya ana m akpụ ya akụ na ụba maka Igbo ara achụ ego ike bụrụ ọ maazị ehm, kezmafọ nwanne m nwoke ọ sị na mmadụ kpara ego ma ọ bụrụ ya. Hmm. were ya mee okwu eh, mahadum ụfọdụ n'ala Igbo nwere mkpa oge ụfọdụ ọ na-adị mkpa ndị a ji ndị Chineke gọziri wepụta fụ ọkpụrụ ego jee tọgbọ n'ofu mahadum dịfa iwelu nke a rụba ụdị ọrụ dị ife ọ bụrụ ịchọ maka Igbo histri iji ego achọbi ya ọ bụrụ ma etu e ga-esi kọ nri ka a kọọ ya ka ọ dị ọpụta nnukwu ife tiwere ego a chụbịa ya mhm. bụ endawa research maọbụ senta na-akụzi ife ụfọdụ ọ gbasara elementịrị skuul maọbụ a na-asị were ego achụbie ụfọdụ abụrụkwa ka e wee nyere ụmụ mmadụ aka e nwere ike ịkwụ ụgwọ akwụkwọ mhm. dịka ọtụtụ ụfọdụ nwere ike faa mana ofu ụbọchị anyị ga-akọwalụ ụlọ ya enwere senta for Igbo stọdis n'obodo Amerịka ọ na-achọpụkwu ego kama a ga na-emefusi efu ụdị etinye e n'ọkpụrụkpụ ife ga-abụ ọmụta nwa ga na-abụ uru ụwa tụta ụwa maka ka a na-ekwu ofu ka a na-ekwu ibie ọnwa ọtụtụ ndị be anyị ndị ụmụ Igbo na-akwụgharị fokịta na-azụ ọchị ọtụtụ n'ime sọsọ ife inwe ike isi na n'ala Igbo na vajel ọrụ Abuja ọrụ gọọmenti eje nata blue billionaire onye a na-akwụkwọ ụgwọ salari ya bụ mont by mont ka ekwesịrị na-akwụ ya ụgwọ ọgbasa ọrụ n'ogbe ụgbọ ufe <laughs> ee ọbata ọ na-agazi ọchịrị ndị amị iri na ise ọnụokwu agha na-ekwezi okwu ebe ọ bụla ọ pụọ a na-emefu ego mana ịchụwasị ebee ka o nwere ọrụ azụ afịa ọbịa nwụrụ ndị na-alụ nri ọlụ na-abụrụ ndị oti mkpu igbo kwa unu fụ ụdị ndị a kwa alụfọ ọsọ ọfa bụ ndị efulefu ọfa bụ ndị egolo ego ọfa bụ ndị eji eyi igbo egwu maka ofu ife na-ewe ndị anyị na-afa na-eme iwe bụ na afa chọghị ka ọ bụrụ sọsọ ndị mmadụ one na one agụrụ aka agụrụ n'aka n'ọfa bụ ndị mejiri nwee ike ijideta akụ onwe ndị ịna-anya ndị Fulani onwe ndị fanyere ego pas ka ọ bụrụ na ọsọfa na-ewu ịna-anya saịdị be ha ọfụ na ogbu mbụrụ na abụọ oge mbụ anyị na-anụ da ntata mesi ọ bụrụ Dangote maka ife niile a ga-eme enyi ya mana n'igbo ụmụ mmadụ na agbọ mbọ na-akpata ya bụ ife na-atụfe egwu ife o ji atụfe egwu bụ na fa chọrọ onye ga-ewelite isi ike fachi ego tụwa etu a ga-esi megbu Igbo ga afọ onye nwere ike ime gịnị ịgbafa stọd ma ọ bụkwa ndị anyị mhm. kama nọọ akọ na uche ka Igbo ga-eji na-aga ka anyị ghara ịdị na-emezi efulefu ka anyị na-eme ka Igbo jiri nwaanyị na-atụtụkọ na-atụtụkọ ndị ọcha ma anyị o nwere akwụkwọ nna-agụ asịnọdị Romance of the River akwụkwọ a bụ onye ndị siemens kọmishọn wee dee ya maka etu ndị siemens si wee bịa n'ala Igbo na wee lụọ ọrụ along River Niger ofu ife onye dela akwụkwọ afọ na-akọwa ọ sị na ndị be anyị na ịma ịzụ afịa mara anyị na ebe ọbụla ejelụ nọọsụ afịa na ịma azụ afịa nke a bụ ibe a na-agwa bụ na 19th eh, century ka a na-akọ akụkọ a mhm. ndị Igbo kwudoro Igbo ndị Igbo na Sierra Leone amabụrụ na onwe ndị Igbo nọkwa na Sierra Leone afọ e mhm. ka eji maa akwa anọ bụ afịa ji wee bụrụ wee bịa Ọnịcha mgbe fabian mishọn Ọnịcha o ji bụrụ na Ọnịcha mesịrị basazia bụrụ ebe a na-azụ afịa mhm. ya bụ na akala aka dị Igbo n'aka kama na anyị ga-ama ka anyị esi chekwa ya anyị zụwa anyị na-alụ na-alụpụta aka ọlụ kịta bụ nke dị mkpa ka abakunikwu ọzọ dịka ebe a na-alụ akpụ ụkwụ ka abakuni ọzọ bụrụ ebe a na-akwa akwa bụrụ ebe a na-akpụ e, ụzụ na ọgụchiyakwa ọka akpụwakwa ụzụ ka ọnịcha bụrụ ebe ọ ga-agba apụtakwa a alụ mfe dị iche iche a ga na-ebusa nnewi na-efu moto anyị ga-alụ moto nke anyị busa ịnọsị na-egosi ihe to igbo amaka ọjọ ife dị mma ka dị n'ala igbo ndewo ndị na-ege anyị ntị a sị na ajụwa nkwụ ka ọnụ na ya eruwela ihe na oge anyị akụwala pụrapụ pụrapụ o ruola otu awa anyị bidoro ịkpa nkata ọ bụrụ na unu gere ntị nke ọma ihe anyị bidoro ijiri iwu isiokwu anyị bụ ihe mere n'ọba ka anyị tinye ọnụ izu abụọ gara aga sikwa ka anyị lebatakwu ya na nleba anya anyị lebara anya anyị lebara taa bụ na anyị bịara hụ na ihe mere n'ọba na ihe otu o si gbasa nwa okoro a na-akpọ ọkụkọ ikuba na n'eziokwu eziokwu anyị si mba ọ dịghị mma isoro ndị ezi na-achọ iji ihe a merụ anyị ahụ were n'ụrụ n'ofu obi katọọ kasị ọụzie gwalenụ n'ojirimara ndị Igbo ndị na-emanye ndị na-enweghị akọ na uche o nwere ihe rị mkpa o nwere ihe anyị kwesịrị ịmụta n'ihe mere n'ọma ọba emegheela kwesịrị imeghere anyị anya n'eziokwu eziokwu anyị nwere ike ịhụ nke ọjọọ mana anyị akwesịghị ịhụ naanị nke ọjọọ nke ọjọọ na e nwekwara ihe ndị bara uru pụtara n'ọba anyị kwesịrị iji nya isi anyị kwesịrị iji mhm. kpaa nkata maka ọdịmma nke anyị ka ndị Igbo ya wụ ka anyị na-agwa nwanne anyị nwoke bụ Obi Cubana na jide nke iji na mbọ ị na-agba mana ya elu ya na-enye ya ndụmọdụ si ekwekwala ka jiri hịrị ahịrị gbaa mbọ ka e ime ya ka ọ hụ ebe ọ kwesịrị ịnọ otu okwu ahụkwa ka anyị pụ n'ọnụ maka ndị ọzọ n'ihi na e nwere ọtụtụ ụmụ amaala Igbo na-agba mbọ na-akpata akụ na ụba gbazienụ ya gbazie ka ọ dịrị onye ihu mma dịrị onye azụ mma n'ihi na ọ nwere ihe ejiri mara Igbo anyị abụghị ndị na-aghafụsi ego iwu ndị na-akpata akụ mee ka o buo ibu ka ọ baara onye ihu baara onye azụ hmm. obodo dị mma ọ ya bụ ihe anyị kwesịrị ịmụta n'ihi na mkparịta ụka Ah, ndị na-ege anyị ntị ọ bụrụ na ebe ọ bụla ị nọ biko ijee na fesbuk ị ga-enwe ike na-enweta mgbasa ozi enweela ndị ka ịnọkwa anọ maọbụ na pọdkast na-ege hmm. anya ọ bụrụ na ị gecha ndị nke mkparịta ụka n'asụsụ Igbo onwe ihe ndị metụtara gị were ohere ahụ deere anyị ozi na Facebook deere anyị ozi na Igbo Heritage Institute mm-hmm. anyị ga-enwe ike onwekwa ihe otu o si metụta gị iche na ihe gbasara o nwere okwu dị aṅaa ị chọrọ ka anyị leba anya ka anyị tinye ọnụ na ya tizie anyị ozi deere anyị anyị ga-ahụ leba anya otu anyị ga-esi were ya mee mkparịta ụka onye ọbụla tinye ọnụ na ya n'ihi na ihe niile mkparịta ụka niile awụ Igbo dị mma ọnụ na ala Igbo dịrị mma ka ọ dịrị onye ọbụla tinye ọnụ na ya na ọbịanihu ya dịrị ụlọ mma ndị mụ na ha nọ na mkparịta ụka taa bụ Maazị Ejike Ọbasi na Maazị Kanayo Odeluga igwe mma mmanụ onye ọzọ anyị na ya na-anọbụ na mkparịta ụka na-anọghị ya ka ọ dị ugbu a maazị ụkọchukwu na-asị ka ekelepụ ụnụ n'ebe ọ nọ na m onwe mbụ ụkọchukwu Austin Chiagọrọm Okigbo na-ekele ụnụ ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma ụbọchị nta ka anyị chụọ ọnụ ka ọ dị ugbu a biko elu echefukwara itinye ọnụ n'ihe nkata niile ndị anyị na-akpa maka ọdịmma nke Igbo niile ya gaziere ụnụ